nwere unu n'ime Chineke. Ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị ọdụ ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị. Amen. Abụ m ezi nwanne unu nwoke obi Obichukwu ebere chukwu Ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọd redio Ministry aka na ndị Baptist mishonari Association nke mba Afrịka gbaa gburugburu. Ọ bụkwa site n'ime ụlọ ogwuere nke dị n'ime Ibadan n'Ọyọ steeti ka Naijiria ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ka chineke ọnụ ọnọdụ anyị n'ụbọchị nke taa nye anyị ezi nghọta pụrụ iche na imekwana ka anyị guzosi ike na amara ya mgbe n'ikpeazụ ka anyị bụ ndị a na-ara nke ọma nwee akwụkwọ mgbaama nke pụrụ iche nke ewetara chineke otuto na jizọs kraịst bụ onye nwanyị anyị amen anyị ga-eleba anya akwụkwọ nsọ n'ụbọchị nke taa iji wee tụgharị uche efu ihe nke chineke kwadoro anyị Anyị ga-agụ oziọma ọbụla dịka luku dere oziọma luku isi nke asaa a ga-agụ amaokwu nke iri na otu wee ruo na amaokwu nke iri na asatọ luku isi asaa amaokwu nke iri na otu wee ruo na nke iri na asatọ ọsị o mgbe nwa oge gasịrị na ọ garuru obodo a na-akpọ Neim. Ndị na-eso ụzọ ya wee so ya gaa, ha na oke igwe mmadụ. Ma mgbe ọ bịaruru nso ọnụ ụzọ ama obodo ahụ, lee, a na-ebupụ otu onye nwụrụ anwụ bụ nwa nwoke nke nne ya mụrụ naanị ya. Nwaanyị ahụ bụkwa onye di ya nwụrụ. oke igwe nke ndị obodo ahụ soro kwa ya. Mgbe onye nwanyị hụrụ ya, o wee nwee na-arụ ya, si ya, “Akwala akwa.” O wee bịaruo nso, metụ igbe ozu ahụ aka. Ndị na-ebu ya wee guzo, o wee sị, “Nwa okorobịa, gị ka m na-asị, bilie!” Onye ahụ nke nwụrụ anwụ wee nọlie, malite ikwu okwu. o wee were ya nye nne ya mmadụ niile wee tụọ egwu ha wee nye chineke otuto si onye amụma ukwu ebiliwo n'etiti anyị ha sịkwa chineke eletawo ndị ya okwu a banyere ya wee pụọ gazuo na judia dum na ala niile dị ya gburugburu ndị na-eso ụzọ jọn wee kọrọ ya akụkọ banyere ihe ndị a niile ka chineke were ebere na afọma ya gọziekwu nke a onye anyị ghọta pụrụ iche n'ụbọchị nkịta taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị e eme na ịga n'eru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ jizọs onye ngụgụ obi jizọs onye ngụgụ obi ka anyị fụkwanye ọbụladị akwụkwọ aịzaya akwọ Aịzaya isi nke narị Aịzaya 40 ga-agụ naanị amaokwu nke mbụ Aịzaya isi nke iri anọ agụ amaokwu nke mbụ ọsị sị kasienụ ndị m obi ka Chineke unu na-asị na ịga n'iru anyị fụrụ akụkọ nke a nke mere na obodo Nei lekene anya ka ihe ụwa na mkpagbu na ihe ịhụju anya si adakwasa ụfọdụ ndị mmadụ n'ụwa amaghị m ụdị ịhụju anya na ụdị mkpagbu na ụdị nsogbu na ụdị ibu nke ekwensu bụrụ gị gị na-ege ntị nwaanyị nke a bụ nwaanyị agadi ajadi di ya anwụrụgo otu nwa nwoke nke anyị ji o ji nwere olileanya, o ji nwere ihe na-asọ ya obi ụsọ, o ji nwere ihe ọ na-elekwasị anya. Ekwensu wee bịa wee tigbuo nwata taa n'ihi na nsogbu ọbụla sitere n'aka ekwensu were ya bịa. Akwụkwọ nsọ mere ka anyị na akwụkwọ Jọn ọ sị na ya bụ ajọ onye na-abịa itigbu zuokwa n'oyi wee laakwa n'iyi mana chineke na-abịa ka anyị wee nwee ndụ nwebiga ndụ oke ile anya mata na nsogbu niile si n'ụwa nsogbu niile nke ụwa bụ n'aka ekwe ka si jiri abịa akwa jobu kwuru sị na nwoke ọbụla nke a mụrụ n'ụwa jobu isi nke iri na anọ Nwoke ọbụla nke mụrụ n'ụwa nwere naanị mkpụmkpụ mgbe nke jupụtara n'ihe mgbu, mkpụmkpụ mgbe, mkpụmkpụ oge o ji ebi n'ụwa N'ime mkpụmkpụ oge a o jupụtara n'ihe mgbu, elezie anya fụ na onye ọbụla nke na-enweghị Chineke, nke na anabata Jizọs Kraịst dịka onye nwe na nzọpụta anyị were bụrụ eziokwu ihe na ndụ gị ịma na onye ahụ bụ onye nke ekwensu ya gwọte onye nke ekwensu ya eti ya eti eti na karịa ihe tinka na-etiba anụ mana ọ bụ na enwe ndụ n'ime kraịst efu na ọbịa n'iru ọ gaghị enweta gị ọbịa n'azụ ọ gaghị enweta gị n'ihi na chineke ga-agba gị oge gburugburu lezie n'ihe mere n'ebe nke anyị gụpụtara nwaanyị a wee bụrụ onye nke ekwensu tụgburu di ya di ya nwụrụgo nwa nwoke bụkwa onye nke ebu eje eli mana ekele dịrị chineke n'ihi na ụbọchị ahụ ekwensu uche na-emego nke karịsịrị na njọ mana chineke si ya n'ebe ahụ njọ go jedebere ebe ahụ ka mma na-ebilite etu ka o n'ụbọchị nke taa ama m ihe na-agabiga ama m kwụsị dịrị gị mana ihe mmata bụ na chineke bụ onye obi ọmịiko jizọs bụ onye ngụgụ obi ọsị sị ndị m obi kasuo ha obi chineke abịawo ịkasi gị obi n'ụbọchị nke taa naanị gị nwere okwukwe nwere olileanya mata na Chineke nke mere ka e ndụ wee ruo n'ụbọchị nke taa n'ihi na ọ bụrụ atụmatụ nzụ ọ ka efupugo oke ahịhịa site n'ọnọdụ ahịa nọ mana Chineke ije echetawo n'ụbọchị nke taa wee bịa kasị gị obi o were okwu a bịa gị obi ime ka ọ tụkwasịra ndụ n'elu ndụ naanị gị ma e gịnị ọ bụrụ na ị napụta Jizọs Kraịst na nzọpụta ya ị naghị n'ụbọchị nke taa isosi ike n'okwukwe na isonye dịkà o sì wee kwesị nà kà akwụkwọ nsọ si wee kwu ị̀fụ nà ị ga-esi n'ọṅụ baa n'ọṅụ. ị ga-esi n'ike wee baa n'ike ị ga-esi n'ebere wee baa n'ebere ị ga-afụ mgbanwe nke pụrụ iche n'ime ndụ gị n'ihi na onye ahụ malitere ezi ọrụ n'ime gị ga-arụgide wee ruo ọgwụgwọ. akụ mgba ama agaghị apụ iche n'aha Jizọs mgbe Jizọs bịakwutara n'oge nke a ile nee anyā ị̀ fụ ihe o bù ụzọ̀ mee bụ̀ nà kwụsị ha si ihe niile nke na n'edere etu a kà ọ dị mgbe ọ na-agafe ya nà ụmụ̀àzụ̀ ya na-aga na òbòdo nke ọzọ dịkà wee gwa hā èbìli mmīrī wee bido ịtụ̄ m̀gbe o bìlìtèrè ọ bàrà ya bụ ebili mīrī mba etu à kà o sì èba m̀ba n'ihe ọbụnà na-echighị aka mba n'èru n'ụbọchị nkịta taà o wee baa ha si ha kwụsị ha wee kwụsị o wee sị gịnị? Akwala akwa. Akwala akwa. Gịnị na-eme gị na-akwara akwa? Gịnị na-eme gị na-ebere akwa abalị na-asụ ude mgbe niile? Jizọs gị n'ụbọchị nke taa, akwala akwa. O igbe okwu ha igbe ozu ha aka. Onye nwụrụ anwụ wee si n'ọnwụ ebilie bilie. Sọsọ n'aka ka o ya n'ụbọchị nke taa. esetipụ aka nke chineke site n'okwu ya na-asị gị akwala akwa ka ị nwere nwere onwe gị n'aha jizọs ịnọ na ya ya ọya ịnọ n'ihụju anya ịnọ na mbibi ihe ọsọkwa ọsọkwanya bụrụ ịnọ na akara ya akara ọnwụ si n'ute ọrịa gị bilie n'aha jizọs si n'ute ọkụ ọnwụ gị bilie n'aha jizọs n'ihi na aha karịa aha niile aha eweta ewetago mmeri n'ụbọchị nke taa chineke ebilitewo ịgụgụ obi n'ihi na jizọs anyị bụ onye ngụgụ obi o wee mee ka nwaanyị a bụ onye ji ọṅụ wee laa n'ụbọchị ahụ ọ bụ sọsọ na nwaanyị ahụ ji ọṅụ wee laa n'ụbọchị ahụ ndị ọbụla nke gbara gị okirikiri ezinụlọ gị niile ụmụnne gị ụmụnne gị ihe ọbụla nke gbasara gị maọbụ ebe na-azụ ahụ ebe na-agụ akwụkwọ ihe ọbụla nke ekwensu iwègòrò ọnwụ bụ mbibi gbawa okirikiri wee na-egosi na ị gaghị afụkwa ihu ọma na iru ọma na ihe bara uru na ihe dị mma n'ụbọchị gị ihe ndị a bụ ihe akagburu kagburu akagbu n'ihi na ihe egwu ọṅụ na ọṅụ ọhụụ na abụ ọhụụ ga-amalite n'ụbọchị nke taa n'ihi okwukwe gị n'ime kraịst Ndị niile nọzi n'akụkụ mbọsị ahụ n'ebe nwaanyị ahụ nọ, ha ncha ji ọṅụ wee laa, ha ncha na-ekele, ha ncha na-asị na ezigbote onye amụma ebilitewo n'obodo ha, ha wee tegharịa ọṅụ. Mara gịnị ka akụkọ mgbaama na ọṅụ na itegharị egwu ọṅụ ya adị n'ụbọchị ahụ n'obodo nke Nnewi? Etu adị na ndụ gị n'ezinụlọ gị n'obodo gị n'ebe niile nke gbara ha gburugburu ebe niile nke ji mara ha ha ya amata na aka jehova adịgwo n'isi gị na chineke ebilitewo iburu gị agha ndị iro niile ga-asọ ngọngọ ha ya ịda ada ihe niile nke malitere imegide gị gụnwa ya malitere imegide ha ya na-atụzi ya egwu ịta wee dị ịta wee kwesị na jizọs kraịst bụ onye nwe anyị eme mana ọ bụ na ebe i ga-esigbu mmiri nke a o jigo oke bụ na ile anya ịfụ na jizọs batara n'obodo nke nen mee ka jizọs bata n'obi gị na ọ bụrụ ịnabata jizọs dịka onye nwe gị na nzọpụta gị ịnabata ya n'obi gị nye ohere na ndụ gị ị ga-afụ ihe pụrụ iche ka anyị bere chineke chikwu onye pụrụ ime ihe niile onye dị nsọ lee ndị oru gị ndị a ndị gere okwu gị ha afụgo ịdị mma na obi ebere gị nke ị nwere n'ebe mmadụ nọ na mmasị gị na echiche obiọma nke ị e na-echere ha nke udo na nke ọganihu ọ nke ihe ọjọọ onye nwe ọ dị ka ha ghara bụ nne nke wulatara isi na ndị nke nabatara ya jizọs kraịst onyinye nke nyere n'efu dị ka onye nwe ha na onye nzọpụta ha onye nwe mere ha ebere n'ụbọchị nke taa kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka abụ ndị nke ya eketa oke ọbara dị na alaeze gị dịka o si na mgbe ikpeazụ n'aha aha jizọs kraịst bụ onye nwe Amen. Ndị na ego okwu a, gị onye nke na-enwetara amara n'ụbọchị nketa taa, mata na olu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry. Unu nwee akọ mgbaama, ajụjụ ma ọ bụ ka anyị kparịta okwu unu ga-enweta n'ikwu okwu 08056719493 ma ọ na 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị ọnụ n'ebe ọ dị ukwuu. N'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị. Amen.